AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche ndewo eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke anyị kwesịrị inwe n'ụbọchị taa ana m ekelekwa Chineke onye mere ka nke a dị mfe na-asị ka onye nwe m gọzie gị mee ka ndụ gbara gị mfe n'isiokwu a nke anyị ji na-aga n'ihu bụ agwa anyị ma ọ bụ ndụ nke anyị na-ebi bụ nke ekwesịrị ilebara anya nke ọma anyị kwesịrị ị na-ahazi onwe anyị lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ọ na-abụ ihe mgbanwoju anya ịhụ ụdị ikike nke ezobere n'ime ala ala nke obi mụ na gị ma ọ bụ n'ime ala ala nke uche anyị ihe ọ bụla nke anyị mere otu ugbo ihe ahụ bụ ihe nke na-ehi n'ala ala nke uche mụ na gị mgbe ọ bụla ị kpara ụdị agwa ahụ ụbụrụ gị na-eme ka ịghọtasị n'ezie ihe a abụghị ihe ọhụụ ya echetara gị na ọ dịla mgbe ihe a bịara n'ụzọ m ka anyị na-eme ya ka ụbụrụ gị na-echetara gị na ihe ndị a abụrụla ihe ndị nke nọ n'ime ya Joyce mere ka matasị na ọ bụ ihe juru ya anya na nramahụ ya na-enwe mgbe ọbụla ya malitere imegharị ahụ na-ịchọpụtakwa na mgbe ya na-eme ya na-aga n'ihu na ihe bịara na-agbara ya mfe ma onye nke bụ onye nkụzi ya na ihe gbasara mmegasị ahụ bụ onye mere ka ọ matasị na mgbe ọbụla ọ banyere na ihe mmegasị ahụ na ihe ndị ya bụ ihe ndị dị ndụ n'ahụ anyị nke a na-akpọ sel mgbe ọbụla ọ na-eme ihe ndị a na sels a ndị dị ya n'ime ahụ bụkwa ndị na-eme ka ọ dịrị ya mfe site na mgbe ruo na mgbe imegasị ahụ n'ụzọ dị otu a ka ịhụ na Chineke kere anyị n'ụzọ nke pụrụ iche na Chineke kere mụ na gị ka anyị bụrụ ndị ga-ezu oke ndị ga-enwe ike mee ihe ọ bụla nke anyị kwesịrị ime nke bụ ezi ihe site n'ime ha mgbe ọbụla ihe ndị a abụrụ ihe ga-aghọ mpaghara nke ndụ anyị ọ ghọọla ihe anyị na-eme Jọsi mere ka mmatakwa ọzọ sị na ya bụ onye ọ na-abụ mgbe ọbụla o lekọtachara onwe ya anya selie akpa ya gawa ọrụ n'echi ya ọ na-abụ ihe nramahụ dị oke egwu nye ya ịchọta ebe o doro ihe ndị ahụ nke ọ na-eji etechasị ihu ya achọ onwe ya mma tutu ya pụa nke a bịa weta nsogbu dị ukwuu n'ime ndụ ya mee obi ezughị ya ike mee ya nọ n'iwe mgbe ọbụla n'ihi na ọ ga-achọgide ihe ndị ahụ ọ na-eji ejikere onwe ya mgbe ụfọdụ ya emee ya ọ ga-aga ọrụ n'oge ya bịa kpebie si na o ruela mgbe m ga-enwe ebe ọ bụ nchọ ihe ndị a ma aga ebe ahụ ga were ya ọ bụ ebe dị otu a ka m ga na-edosa ihe ndị a ya bido nwanwa ike ya na-edosa ya ebe ahụ nke o kpebiri tutu ọ na-eruo izu atọ nwaanyị a bụ onye na-enwekwaghị nramahụ nke ichefu ebe o dosara ihe ọ na-eji ejikere onwe ya ọ bụ ihe na-eme ụfọdụ n'ime anyị n'ụbọchị taa ọ dị ihe anyị ga-edowe anyị achọgide ya ike agwụ ma ọ bụrụ na anyị ga-enwe ike si ebe a ka ihe ndị a kwesịrị ịdị mgbe ọbụla a chọrọ ya aga ebe ahụ ga weta ya mana ezinụlọ ụfọdụ ọ na-abụkwa ihe nramahụ o nwe ezinụlọ ọ bụ ị ga-achọgide mvụvụ eji avụ isi nramahụ adị ga-achọgide mmanụ otite nramahụ adị gaa chọwa akwa mmiri eji na-ehi isi ahụ ma asa ahụ nramahụ adị ọ bụ gịnị kpatara anyị apụghị ịhazi onwe anyị n'ụzọ dị otu a ọ bụ n'ihi na anyị enwebeghị mkpebi na anyị ga-eme ihe ndị dị otu a ọ bụrụ na anyị nwee mkpebi e nwere ike sị onye ọ bụla ji akwa mmiri saa ahụ lekwa ebe a ga-ekowe ya ihe anyị ji na-atụgharị uche n'okwu ndị a bụ na ọ na-etinye anyị na gbalụ gbalụ ọ na-eweta nsogbu ọ na-eweta ọgba aghara ọ na-akpasu iwe na mmadụ ga-achọ ihe ọ na-eji ejikere onwe ya maọbụ ihe o ji eme ihe ọ gaa ahụ ya ọ dị ihe a na-akpọ ịkpakọ ọnụ mmadụ ịhazi onwe ya ihe ọbụla nke ị na-eme gaa hụ na ị maara ihe ị na-eme na ị ga-emegbukwanụ ihe nke ahụ emegbu ma ọtụtụ n'ime anyị bụ ndị na-anọ n'oke ngwa ngwa ọ bụ ya na-eme anyị mgbe anyị kwesịrị ime ihe anyị agaghị eme ihe mgbe ahụ n'ihi agara mgbe anyị mewere ya mgbe ahụ obi anyị si anyị mee ya anyị achọpụta na otu ahụ anyị si na-emeje ya anyị egbuwela oge ebe anyị gaje anyị aghọọla ndị na-agaje ebe ahụ na-abụghị mgbe anyị kwesịrị ịga ọ ga-abụ nke e wetara atụsa ya ebe agbam nke e wetara atụsa ya ebe a mgbe anyị ga-achọ ihe ndị ahụ ya ara anyị ahụ ịghọta ma ọ bụ icheta ebe ihe ndị ahụ dị ya eme anyị anaghị ebi ndụ nke obi anyị ga-enwe izu ike ọtụtụ ezinụlọ nwere nramahụ dị otu a ma ọ bụrụ na anyị kpọọ mkpa si na ihe a ga-adị ebe a otu a ka anyị ga-esi na-eme ihe a ime ya mbụ mee ya ugboro abụọ gị hụ na ụbụrụ gị ga-ejide ihe ahụ aka akụkọ ahụ gị niile amatala na ihe a bụ mpaghara nke ndụ m na ihe a bụ ọlụ ha kwesịrị ịlụ ichetara gị ebe ihe ndị a dị gaa hụ na icheta ebe ị na-edosi ihe ndị a n'ezie a ga-abụkwa ihe gara ahụ mgbe ọ bụla ị chọrọ ime ihe tụsa ahụ wepụta ohere nke kwesịrị ekwesị were mee ihe dị otu ahụ ọ ga-enyere anyị aka ọ dị otu nwoke a na-akpọ Charles Dickens dịka Charles Dickens si kwuo ya ọ sị agaara m enwe ike mee ihe ndị a m meworo ma ọ bụrụ na ọ dịghị n'ọbara m ime ihe mgbe o kwesịrị ka emee ya ime ihe n'ụkpụrụ nke ekwesịrị iji mee ya na ịlụsi ọlụ ike ma ọ bụrụ na m enweghị mkpebi ilegide otu ihe anya n'otu mgbe ma mechaa ya gị onye mụ na ya na-atụgharị uche ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa Chineke agọzi nwaanyị n'ụzọ dị iche iche anyị anaghị echeta na anyị kwesịrị ịbụ ndị ga-ahazi onwe anyị kpakọọ onwe anyị ọnụ n'ihe ọ bụla nke anyị na-eme anyị echewe mgbe anyị nwere mkpebi mgbe ọ masịrị anyị bụkwanụ nramahụ mgbe ahụ anyị na-eche mgbe ọ masịrị anyị ka anyị mee ihe ndị dị otu a eziokwu mgbe a ka anyị na-ekpuru onye iro okpo ịbata n'ime ndụ anyị ya bụrụ ụdị ụmụaka m na-ekwu okwu ha mgbe niile mbụ ndị anyị na-akpọ ejula ma akpatụghị ha ha na-arị ụfọdụ ha ịkpatụ ha ha na-arị nke a jọgburu onwe ya ọ bụrụ na anyị ebido imewe ihe mgbe e kwesịrị ka e mee ya anyị na-enye ohere ka onye iro siere anyị ọnya ọ bụrụ na o sie ọnya ya n'ezie ma ị nweghị mkpachapụ anya ọ ga-ama gị ya bụ kpachapụ anya nhazi onwe gị tụlee ihe ọ bụla nke chọrọ ime hụ na ị mere ya n'oge ọ ga-adịrị gị na mma megasịa ahụ gị onye na-ege ntị megasịa ahụ n'ime kraịst megasịa ahụ n'ime ndụ gị megasịa ahụ ka mara chineke chia n'ime ndụ gị anyị ekelela onye wetara anyị ozi ọma nke ezinụlọ eze nlewemchi anyị na-asị ka udo na amara chineke bara gị ụba n'ime ndụ gị otu aka ka anyị ji na-asị n'ọnwayọ mgbe ndị empower us lord ga-enye anyị abụ nke si jee ije n'ụzọ kraịst ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ma ọ bụ ka gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 chekuta na email adreesị anyị bụ awrnigeria at yahoo com at com ijikerewokwo ijikerewokwo ijikerewokwo ijikerewokwo gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke onye na-eje ozi na nzukọ ijikerewokwo

inyo ihuru igbuo itinye ikpochie ịla asị m gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị ji abalị n'ụlọ nwunye mmadụ ịgaruo ekwuru inyo ịkụọ o mepee ịba asị m ijikere wakpo ijikere wakpo na nzuzo ọ ga gị ihe mere gị arụrụ ala gị niile ọ na nzuzo ọ ga gị ihe niile mere ọ ga-ezi gị ọ ga-ezi gị ọ ga na nzuzo ga ihe niile ga-ezi gị

mere ọtụrụ na-eri ọkpụ masị m na ọ ga gị ndị mere agba ikpere na aka azụ masị m na ọ ga-esi gị ihe niile imere na nzuzo ụmụ chineke unu abịala anyị e, ka onye nwe anyị gọzie anyị ma nọnyekwara anyị n'aha jizọs ka anyị hụdata isi n'ekpere onye nwe anyị anyị na-ekele gị n'ihi ohere ọma nke ị nyere anyị ịbịa tụgharị uche n'okwu gị ma ị gị anyị mgbe anyị na-atụgharị uche ma mmụọ gị anọghị n'ime anyị mgbe anyị na-atụgharị uche anyị agaghị ahụta otu ihe biko nye anyị mmụọ nsọ gị ka o biri n'ime anyị ka anyị ghọta werekwa ya bịa ndụ nke ziri ezi n'aha Jizọs bụ onye nwe anyị ana m achọ ka anyị tụgharịa uche ihe dị n'akwụkwọ matiu isi iri abụọ na ise site na amaokwu iri atọ na otu ka m gụpụta olere ole anyị abanye n'ihe ozi dị n'ime ma mgbe ọbụla nwa nke mmadụ ga-abịa n'ebube ya ya na ndị mmụọ ozi niile mgbe ahụ ka ọ gị na ọkwasị n'oche eze nke ebube ya ma n'iru ya ka a ga-eme ka mba niile zukọ ị na-agụ ebe ahụ gụrụ na-agbada ee tupu m na-aga n'iru isiokwu ị njikere maka ikpe nke onye nwe anyị Jisọs ga-ekpe n'elu ụwa ị dịkwa njikere maka ikpe nke onye nwe jizọs na-aga ikpe n'elu ụwa mgbe na-adịghị anya jizọs ga-abịa ya na ndị mmụọ ozi ya ga-abịa ọ ga-anọrọ n'oche eze ya mgbe ọ ga-anọrọ n'oche eze ya ọ ga-akpọkọta ndị mmadụ niile nọ n'elu ụwa akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ ga-ekewa ndị mmadụ niile nọ n'elu ụwa ụzọ abụọ mpaghara nke mbụ ga-awụ ndị a akpọ ewu ma ndị ọzọ ga-anọ ya n'aka nri ga-awụ atụrụ ya mere ndị ahụ akpọrọ atụrụ ga-anọ n'aka nri ndị akpọrọ ewu ga-anọ n'aka ekpe o nwere ihe mere o ji akpọ ndị ahụ nọ n'aka nri ya atụrụ ihe ha wụ gịnị ọ dị mkpa ka anyị gee ntị mgbe ọ ga-abịa ọ ga-asị ndị a unu hụrụ m mgbe m gba ọtọ unu iwe m efe unu hụrụ m mgbe agụ na-agụsi m ike unu nye m ihe oriri ka m rie m rijuo afọ unu hụrụ m mgbe ahụ na-esi m ike unu bịa leta m unu hụrụ m mgbe m nọ n'ụlọ mkpọrọ unu bịa leta m n'ụlọ mkpọrọ kpere m ekpere unu hụrụ m mgbe agụ mmiri na-agụ m unu onye mmiri ka m nwa mana n'akụkụ nke ọzọ ndị ahụ nọ n'aka ekpe ọ sị ha unu hụrụ m mgbe agụ na-agụ m unu enye m ihe oriri unu hụrụ m mgbe akpịrị na-akpọ m unu enye mmiri ka m nwa unu hụrụ m mgbe ahụ na-esi m ike unu abịaghị leta m unu hụkwara m mgbe m gba ọtọ unu e-, ekpuchi m akwa unu hụrụ mgbe m nọ n'ụlọ mkpọrọ unu abịaghị leta m ya na-asị ndị ahụ nọ n'aka ekpe na-ajụ ya nna anyị ukwu ele mgbe anyị hụrụ gị ịgba ọtọ anyị abịaghị ekpuchie gị anyị abịaghị yiwe gị efe ele mgbe anyị hụrụ gị ịnọ n'ụlọ mkpọrọ anyị abịaghị ileta gị ele mgbe anyị hụrụ gị agụ na agụ gị enyenye gị ihe oriri jizọs onye nwe anyị ha n'ihi na ị meghị ihe ndị a n'ebe ndị nzukọ gị nọ ọya nwawo ihe ga-eme unu agaghị abata alaeze chineke ndị ọzọ ahụ ahụ nọ n'aka nri ha jụkwara ya ajụjụ ahụ onye nwe anyị ele mgbe anyị hụrụ gị agụ na agụ gị anyị nye gị iri ele mgbe anyị hụrụ gị ịgba ọtọ anyị yiwe gị efe jizọs onye nwe anyị wee saa sị mgbe ahụ unu hụrụ ndị ndị unu na ha na-efe ofufe makwa ndị ọzọ nọ n'ezi unu mere ha ebere nye ha ihe oriri mgbe agụ na-agụ ha nye ha mmiri ọṅụṅụ nyere ha aka dị iche iche dịka o kwesịrị mgbe ahụ wụ mgbe unu mere m ya ya mee unu ga-abanye na alaeze chineke nke ahụ akwadoro kwadoro unu site na ntọala nke ụwa ya mee ụmụ chineke unu lee anya parabụl adị ebe a ọnwụ ihe na-emezu emezu oge ndị a oge ndị ikpeazụ anyị nọ n'ime ndị mmadụ si ha na-efe chineke si ha tụkwasịra e, jizọs e, n'obi ha na-emere ije nke onwe ha onye ọbụla na-emere nke onwe ya onwekwaghị onye na-asị hei nwanna elee etu o si nsogbu gị si dị ka m nyere gị aka onye ọbụla na-agazi ụzọ nke ya onweghị onye ga-asị bịa were efe a yiri ahụla m gị ka ị na-agbanwe tupu efe dị ka o kwesịrị ga-ahụkwa na ndị mmadụ ụlọ ha ebe obibi ha jọrọ njọ nke ukwuu mgbe ndị ụmụ chineke kwesịrị ịga nyere ya aka mezitụkwa ụlọ ahụ obi mana oge ndị a ọ ihe anyị na-ahụ onweghị onye onye ọ bụla na-echezi nke onwe ya selfishness ọ ihe ndị ndị bekee na-akpọ ya selfishness ya mere ihe a ọ dị oke mkpa onye nwere jizọs ọ nọrọ n'elu na-ele anya ele ka ọhụ ndị na-eme ihe a ọ tụrụ aka ya ka eme mgbe oge ahụ ga-eru onye mere nke ọma a ga-ede akwa aha ya na akwụkwọ nke ndụ dịka ntụziaka ya si dị ebe a ya mee ndụmọdụ a na-enye site na ebe anyị gụpụtara na akwụkwọ Matiu isi iri abụọ na ise zie okwu nke iri atọ na otu gbadawa ọ dị mkpa nke ukwuu ka anyị na-enyetara aka dịka ụmụ Chineke dịka ndị kwere na Kraịst ịhụ mmadụ ibe gị nọ na ntaramahụhụ biko yere ya aka yere ya aka inyere ya aka ịhụ ike ịkpọtakwa mmadụ onye ha bịakwa yi aka ma ọ bụ ya ị ga-awụ otu n'ime ndị a ga-asị banye n'ime atụlị gaa taa ahụhụ gị na-ekwe nso gaa taa ahụhụ ebe ahụ ya rụrụ ọsọ alaeze chineke gbara wụrụ nke efu ya mgbe ọwụ ndụmọdụ a na-enye anyị oge a ka anyị jisie ike wudata na-ele na-eletụ anya ka ndị mmadụ ya ka ọ dịrị anyị nnọọ ka anyị nwere keta alaeze chineke n'aha jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu chineke ọma na-ege ntị ị ma na ọbịbịa nke kraịst eruwo nso ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nọ na njikere imeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye okenye egwu anya nwoke onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọ bụla nke ị na-eme n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa woo!